ihe butere mgbanwere ya n'ụzọ dị iche azụmahịa na ọgba aghara tupu Islam ndị Arab bụ ndị ajọ mmadụ ndị na-ekpere ihe ọkpụkpụ nke ha bụ ekwere na ịlụ ọgụ na ihe nkwafu ọbara dị mma mana ha na mbụkwa ndị ụmụ agha kama site na Islam ha amụta ihe gbasara mmadụ nsọpụrụ ịhụnanya obi ọmịiko ikpe ziri ezi na mmepe obodo ọ bụghị naanị ndị Arab kama obodo niile kwere na Islam gbapụrụ na ọchịchịrị nke obi amaghị ihe wee nweta ihe nke amamihe nke Koran amamihe nke Koran nwetara mmadụ sọ n'echiche nke sayensị ihe gbasara sayensị n'ime Koran ntọala nke echiche sayensị bụ mmụọ njem ịchọpụta ma ọ bụ ịmata ihe na ndị mmadụ tụlere ka ụwa niile na ihe dị na ya ji ụkọ ọrụ ha wee chọpụta wee nwee mmasị na sayensị ma ọtụtụ mmadụ enweghị mmasị n'ebe ha nọ ihe dị mkpa abụghị ụwa na ihe dị n'ime ya kama obere uru na ihe ụtọ ha ga-enweta na obodo e ndị na-eche otu ahụ sayensị apụghị ịga n'ọnụ kama agaghị n'ihu na-enweghị ọrụ aka na chi eze ebe ahụ obodo arab tupu koran adịghị otu ahụ kama ahịrị okwu nke koran kpọlitere ha ije na ịchọpụta ha na itinye uche ha n'ọrụ na ime ndụ ha n'ahịrị okwu nke mbụ nke a, Chineke mere ka echiche ndị Arab gaa na Kamel nke bụ etu ụzọ na ndụ ha ụbọchị niile ọ bụ na unu eleghị Kamel anya ka esi nke ya na-ahụ igwe ka esi wulie ya elu na ugwu ka esi bugo ya na usoro na elu ụwa ka esi gbasịa ya n'ihi ya chetara na ị bụ naanị onye ncheta na ọtụtụ ahịrị ndị ọzọ nke tụra o doro ndị mmadụ aka na ntị ka ha lezie anya were mụta ime n'ime ya n'ihi na ndị mmadụ nwere ike ịma Chineke naanị site na ilezi ihe o nke anya n'ihi nke a na otu ahịrị nke Koran achọpụtara ndị Muslim ka ndị na-eche ihe gbasara okike eluigwe na elu ndị niile chetara Chineke na ịkwụ ịkwụ ọtọ na ịnọdụ ala maọbụ ịdị n'ala were tụgharịa echiche na ogige eluigwe na ụwa wee sị onye nwanyị ikeghị ihe ndị a na nkịtị otito dịrị gị n'ihi nke a chekwa anyị na ahụhụ nke ọgwụ n'ihi nke a ọ dị mkpa ka onye muslim tinye uche na ihe gbasara sayensị na ọtụtụ ahịrịokwu nke koran chineke gwara ndị muslim ihe gbasara eluigwe elu ụwa ihe niile dị ndụ maọbụ ka ha si ịpụta n'ụwa ma chee echiche gbasara mgbe anyị lere anya na ahịrị okwu ndị a anyị ga-achọpụta ihe gbasara ngalaba niile nke sayensị na koran N'ihe ịmatụ, Chineke kwadoro sayensị astronomi nke ihe gbasara kpakpando na ọnwa ka otu a. dị onye kere eluigwe asaa, ị ghaghị ịhụ ihe ntụpọ ihe niile oge Onye obi ebere lekwa anya ọzọ ịhụrụ obere ọbụla. na ahịrịokwu ọzọ nke Koran Chineke kwanyere nchọpụta nke kpakpando n'ọnwa astronomi na ihe eji mejupụta ụwa nke ahụ bụ sayensị nke ihe gbasara ụwa jiọlọji dịka nke ọ bụ na ha eleghị anya n'eluigwe ka anyị si mee ya ma chọkwa ya mma ma ọ dịghị ntụpọ dị n'ime ya ma ụwa anyị agbasawo ya wee guzo ugwu niile ma wee mepụta ọtụtụ ihe ọkụkụ maọbụ ahịhịa na koran chineke kwanyere ihe ịmụta nke osisi na ihe ọkụkụ ọ bụ ya bụ onye na-ejide mmiri site n'eluigwe nke na-eme ka ihe akụrụ jọn nke ọma dịka nkwụ oroma na oliv na pomegranet nke a bụ ihe ama nye ndị ogige kwere ekwe n'irọpụ nke ọzọ chineke kpọrọ akọ na anyị gaa n'ihe gbasara anụ ọhịa ma ọ bụ maọbụ anụ ụlọ nke ahịrịokwu a gbasara ihe mmụta nke mmepe obodo na mmalite nke mmadụ ọ bụ na ha ejeghị ije n'ụwa wee hụ ọgwụgwụ nke ndị bụ ha ụzọ n'ahịrị usoro a chineke nyere anyị ihe ngosi nke nke onwe ya na ime mmadụ ma mmụọ e nwere ihe eriba ama n'ime ụwa nye ndị mmadụ na n'ime onwe ndị ọ bụ na ya dịka anyị na-ahụ Chineke kwadoro sayensị niile nye ndị Muslim na Koran n'ihi nke a otuto nke Islam bụkwa na otu oge ahụ otuto nke amamihe sayensị sayensị na akwụkwọ akụkọ Islam mgbe onye amụma Muhammad odobere ya ndị arab bụrụ ndị obodo nke na-amaghị ihe kama otu ndị ekele dịrị ihe nke koran ha bụrụ ndị agbapụtara site na ụzọ ikwenye na arụsị wee bido iso ụzọ nke zere eze ma ọ bụ um, ụzọ amamihe n'ihi nke a otu ihe nke gbawujuru anya na mmepe nke ụwa wee dị n'oge na-adịghị anya islam nke malitere na obere obodo nke Medina gbasa site na Afrịka wee ruo Central Asia. Ndị Arab na-enweghị ike ịchị ọbụna otu obodo n'udo wee bụrụ ndị na-achị ụwa niile. onye nkuzi John esposito kwupụtara ọtụtụ otuto nke Islam dịka nke a gịnị ihe kacha mkpa na ntolite n'oge na mgbasa ma ọ bụ nke Islam ndị ọkachamara ndị ọcha tụrụ oke egwu na nke a n'oge adịghị anya ndị ọchị agba nke Arab karịrị nke ndị na ndị agha pesha were merie ma dọkpụrụ ndị irak Siria, Palestine, persia na Ijipt. Ndị agha Muslim gosiri na ha bụ ndị siri ike n'agha na ọchịchị na iwulite obodo. mgbe ọtụtụ mmadụ dịka ndị Turks kwenyere na Islam ọchịchị ma ọ bụ mbido nke Islam wee ruo ibu ma bụrụkwa ndị karịrị n'ike n'ụwa niile oge ahụ otu ihe dị mkpa n'ọchịchị ahụ bụ na o nyere aka mee ka sayensị ya. mgbe ndị iroopu. N'oge ochie, ndị Izlam mere ka sayensị wee bụrụ ihe pụtara ihe taa. Sayensị nke ọgwụ, mkpagoro na mwepụ ihe gbasara kpakpando na ọnwa pụtara ihe n'oge ahụ. Ọtụtụ ndị akụkọ gbalịrị mee ka ekwenye na sayensị. Islam si na ndị Grik ochie kama sayensị Islam sitere na nchọpụta nke ndị sayensị ndị Muslim. N'akwụkwọ ya, onye anyanwụ onye nkuzi Bernard Lewis, onye ọkachamara na Middle East, Eastern History, kọwara otu a. ihe nweta na ọganihu nke sayensị Izrel esiteghị n'aka ihe nchekwa nke ọmụmụ ndị Grik maọbụ site na mmekọrịta ndị ochie nyere ndị ụwa ọhụrụ site n'otu ha maọbụ atụmatụ ha sayensị ndị Grik bụ naanị ihe edere n'akwụkwọ sayensị nke ndị ọwụwa anyanwụ bụ ihe a na-emepụta n'aka dịka ọgwụ ọnwa na kpakpando ihe ndị a niile bụ ihe nweta na nchọpụta nke ndị medieval Middle East ihe nzuzo dị n'ime ya bụ amamihe nke sayensị Koran kụziri ndị sayensị Muslim. okwu nke onye Muslim onye oke nchọpụta nke oge ahụ dere gosi amamihe nke ndị nke dị n'ime Quran gbasara sayensị. Otu afọ na ọkara etinyere m onwe m nye ihe ọmụmụ esitere m ihe ọmụmụ nke lọjik na ngalaba niile nke filọsọfị n'oge ahụ anaghị m arafu ụra n'abalị mgbe ọbụla ị nwere ihe mgbagwoju anya ana m aga na mọsk kpee ekpere ma rịọ onye kere ụwa niile ka o kpughee ihe ahụ ezu nso ma mee ka ihe ahụ ike bụrụ ihe dị mfe nye n'oge abalị aga m alọta n'ụlọ tinye mkpanaka n'iru m were malite ịgụ maọbụ ide akwụkwọ otu a ka m si mee ruo mgbe m kwuru nke ọma na sayensị were marakwa ya nke ọma dịka mmadụ Obodo Andalusia, ebe a mụrụ ma zụlitekwa ọtụtụ Muslim, onye oke nchọpụta wee bụrụ ebe nchọpụta na mmepe obodo nke ịrụpụta Ndị dọkịta nke Muslim bụ ndị azụ na ụzọ dị iche iche dịka ịrụpụta ọgwụ, imeghe mmadụ ahụ, wepụ ọrịa maka ọrịa ụmụ nwanyị ọrịa nje na ndị ọcha ha wee mee nchọpụta dị mkpa nke bụ ntọala sayensị taa nke a bụ ọtụtụ n'ime ha Oke mmụta nke sayensị nke ndị Islam meghere ụzọ nye sayensị nke ndị ọcha Europe. Ndị oke nchọpụta ndị Muslim gosiri amamihe na nchọpụta ha n'ihe Chineke kere, bụ ha ụzọ ha ga-esi mara ya nke ọma. site n'ime ka echiche nke ndị oke nchọpụta Muslim banye n'ime ndị ọdịda anyanwụ ha wee malite bụrụ ndị a maara aha ha na sayensị na achị ndị chọọchị ahụ gbara nwere onwe nke okwu ọkpa ha wee megidekwa ndị oke nchọpụta e nwere ike ịta ndị mmadụ ahụhụ ime ka ha kwekọrịta na otu ihe ma ọ bụ chi akwụkwọ ha ka agbara ọkụ ebe ọtụtụ ha kwa bụkwa ndị egwuregwu mmegide nke oge gara aga nye ndị nchọpụta ka edere n'akwụkwọ akụkọ ma ọtụtụ ndị ntụ tụgharịrị ọnọdụ ha n'ụzọ na-ezi ezi ma kwekọrịtakwa ndị oke nchọpụta ahụ nwere esemokwu ha na ndị chọọchị na na-emegide okpukperechi eziokwu pụtara ihe, mụ na ndị oke nchọpụta ahụ ekwenyeghị na usoro ma ọ bụ ụkpụrụ nke ndị chọọchị ahụ na ịmatụ oge a na-ahụ maka ọnwa a maara aha ya bụ galilo onye ndị chọọchị chọrọ ka ha taa ahụhụ maka na o kwuru na ụwa na-agba gburugburu wee sị ana m ekele Chineke onye mere ka m bụrụ onye mbụ ga-achọpụta ihe nkụzi nke a ezoro ezo n'oge ndị a niile ndị ọkachamara maka sayensị ọzọ ndị mepere ụwa sayensị ha niile bụ ndị kwenyere na Chukwu Kepler onye ama dịka onye nchọpụta ihe gbasara kpakpando n'ọnwa gwara ndị jụrụ ya mgbe ọ nọ na-agụụ sayensị ọsị ha enwere m obi ịbụ onye nchọpụta ihe gbasara Chineke ma na ugbu a ha hụrụ m otu Chineke si wee dị site n'aka ọrụ ya otuto niile dị na kpakpando n'ọnwa maka eluigwe tiri mkpu ọṅụ nye Chineke maka Newton otu n'ime ndị chọpụtara sayensị n'ụwa anyị nọ n'ime ya sayensị wee si ya Chineke bụ onye ga-ebi n'ebebi ebi ọkachamara ihe niile nke a n'oge ya bụrụ si na ebighị ebi ruo na ebighị ọnọdụ ya bụrụkwa ebighị ọ bụ ya na-adịrị ọbụna na otu ihe niile o kere eke ma ma ihe niile nke na-emela na nke ga-eme eme anyị maara ya site n'otu ndị mara ihe na ihe ọ dị mma ihe niile o kere eke anyị bụrụ buliri aha ya elu dịka ndị mmụọ ozi ya ọkachamara bụ paskal nke a na-akpọ papa mgbakọ na mwepụ o kwuru wee sị mana okwukwe anyị wee mata ndị Chukwu dị ire n'ime otuto ya anyị ga-amata ihe o kere eke von Helmont otu n'ime ndị na-achị kemistri n'ụwa nke anyị nọ n'ime ya ma bụrụkwa onye mere ihe eji amatụ otu ahụ si wee dị ahụ mgbe ọ dị oyi maọbụ mgbe ọ dị ọkụ kwenyere na sayensị bụ otu n'ime mgbe ya George Colvin onye bụ ụzọ hụ ihe kwadobere ndị ihe mmadụ ndị a na agbọ fọsil were mee ka anyị mata ma kụzirikwa anya na ihe kwadobere ndị mmadụ na ọ bụ Chineke kere ya Karl otu n'ime ndị ahụ ụzọ were mata katigori sayensị kwenyere na okike wee sị na ihe dị n'ụwa otu o si wee dị mere ka anyị mata na chineke dị ndụ George Mendel onye chọpụtara ihe gbasara otu mmadụ si wee ihe mmadụ na n'asụsụ bekee ma bụrụkwa onye Japanese kwenyere n'okike ma ọ kweghị ihe ndị ahụ ndị ọzọ kara n'oge ya dịka mkpọmkpọ Lois Pastrel otu aha dị egwu ndị na-amụ otu ihe akpata ọrịa na-enweghị ike ime ihe gbasara efe wee sị na na otu ịbụ ihe n'ime ihe na-egosipụtara na Chineke onye German a mara n'ụwa niile bụ Max plan kwuru na onye kere ihe niile bụ Chineke na kwuo si na okwukwe kachasị mkpa n'ebe ndị oke nchọpụta nọ Albert Einstein onye a na-enye nsọpụrụ ma bụrụkwa onye oke nchọpụta n'oge iri abụọ gara aga kwenyere na sayensị enweghị ike ịhapụ ịgbaso n'ụzọ Chukwu wee sị na sayensị na-ekweghị na Chineke bụ sayensị dara ngwọrọ ọtụtụ ndị oke nchọpụta ndị na-achị ọganihu sayensị kemgbe ụwa ụwa bụ ndị machukwu ọfụma ma kwenyekwa na Chineke niile a kwenyere na chineke wee mmụọ sayensị maka ịmata otu ụwa chineke kere siri dị dịka chineke kwuru na koran ha kụziri otu esi kee eluigwe na ụwa wee matakwa otu chineke si wee dị ọmụmụ sayensị na mmepe ya sitere n'ọmụmụ na ọmụma ihe gbasara chineke na iri na itoolu gara aga Ịmata otu Chineke si were dịghị malitere ịbụzi ihe oke ọchịchọ nke ụwa. Mmalite na ọdịda oke ọchịchọ ihe nke ụwa. Mgbe afọ iri na itoolu gara aga mgbe adịghị mma ma ncha mmadụ. ihe ndị a bidoro na nkụzi European ndị kwenyere na ihe ọchịchọ ụwa dị mkpa dịkwa ezigbo mma na ọmụmụ ndị Grik ochie ndị dị ọjọọ kachasịnụ mgbe ahụ bụ ọmụmụ Darwin chọrọ Darwin's Theory of Evolution tupu ọmụmụ Darwinism a jiri dị ka ngalaba osisi n'ime sayensị nke nyere aka ịma na Chineke nọ. O kwuru si na ihe niile dị ndụ bụrụ ihe ịrịba ama. N'ụzọ o kere ụzọ abụọ n'ime okwukwe Chineke na sayensị. Tupu ọ mụọ Daunizm, Bayọlọji bụ ihe anabatara dịka ngalaba sayensị nke wetara akaebe na Chukwudi. N'akwụkwọ ya nke a na-akpọ Natural Theology, onye e maara nke ọma na biology bụ William Paley gara n'ihu kwuo n'ego anya elekere ọbụla na-egosi na onye mere anya elekere dị. Ihe ndị jiri aka ha dere gosikwara na Chukwudi. Etu o si na dị darwin jụrụ eziokwu a nke dị n'ime nchọpụta mmepe ihe gbasara ejirimara osisi na anụmanụ site n'inye ọsịsa asị ma mekwa ka ọ dabanye na ihe nke ụwa a bụ ebe ndụ o ọ kwenyekwara na ihe niile dị ndụ bịara n'otu oge ma ọ bụ ha yi ha n'ụzọ dị otu a oke ihe aka mere iji wee taa oke n'etiti okpukperechi na sayensị. N'ime akwụkwọ na ihe Mesianic Legacy ndị bekee nchọpụta a bụ bụ Michael Bergen, Richard Lane na Henry meyron nwere nke a ikwu na akwụkwọ ha. Maka Isaac Newton, otu afọ na ọkara tupu Darwin ekewapụtaghị sayensị n'ime okwukwe Chineke mana ntụgharị ya otu n'ime okwukwe Chineke marakwa ya ọfụma mana sayensị n'oge Darwin nwere bụrụ nke a kpọmkwem iwepụta onwe ya pụọ n'ime akwụkwọ mgbe ọ nụcha ka wee mepee onwe ha dịka onye na-ekwupụta nke ndị Richard lee na ndị ọzọ n'ihi nke a okwukwe Chineke na sayensị anaghị agakọrịta ọnụ ọzọ mana kwụrụ onwe ha ọtọ na ihe gbasara mmadụ were na-aga n'ihu ma họpụtara n'ime ya ọ bụghịkwa naanị bayọlọji kama ngalaba sayensị ọzọ dịka ihe gbasara ụbụrụ isi otu mmadụ na-ebi ndụ ya ha tụgharịrị ya dịka ihe ọchịchọ ụwa si were kee ya kpakpanduru na ọnwa ekweghị n'ihe ọchịchọ ụwa ndị grik ochie ihe ọhụụ sayensị chọrọ ime bụ ịchọpụta otu oke na ọchịchọ ụwa si were dị ihe na-agaghị n'usoro nke a pụtachara ụwa sayensị n'ime ụmụ ọjọọ gafee afọ narị na ise narị na iri ise iri na puku ndị oke nchọpụta bịara n'ime osisi sayensị ọzọ rụrụ ọrụ were na-achọ ime ka ihe dawizin maọbụ ihe ọchịchọ ụwa pụta mana emeghị ka obi tọọ ha ụtọ ihe sayensị siri bụ ezigbo ntụgharị ihe a ime nke a pụtara na ihe Chukwu eziokwu n'ụwa sayensị ụgbọ a ọ gbagwojuru ha anya site na eziokwu a mgbe a hụrụ otu ụwa si were bịa wee sị na o nwere ụgbọala n'ime ihe niile site na ntọala nke ihe ọchịchọ ụwa ịmatụ otu ihe ahụ dị ukwuu bụ DNA siri na ndị oke nchọpụta na-abụghị n'ihi ihe mmekọrịta DNA n'ime mmadụ were efe iju puku na iri na itoolu n'ime akwụkwọ nchọpụta Jean otu n'ime ndị a na ahụ maka sayensị bịara n'ime kọmpini onye mere nchọpụta mmadụ ihe na-eju anya karịa bụ otu ndụ ha si aga ihe gbasara ya mara ahụ na nghọta ọ bụ ka ihe akpachapụrụ anya hazie amamihe dị egwu jupụtara na ya ihe iju anya metụtara ụwa niile ndị ọkachamara maka sayensị na-ele na mgbagwoju anya etu ihe ọmụmụ gbasara oke ọchịchọ na Taoism kụziri ha dịka eziokwu siri bụrụ okwu asị ọtụtụ n'ime ha na-ekwupụta nke a n'ebe niile n'akwụkwọ ya Taoism black box onye nkuzi nke kemistri n'obodo Amerịka, Michael Becher, kwuru nke a gbasara ihe ọmụmụ sayensị n'ụzọ a. N'ihe karịrị ugboro afọ puku anọ, ihe ọmụmụ bayokemịstrị ekwubela akwụkwọ ahụ mmadụ zụrụ ọganihu dị otu a nke ewetara nke chọrọ ka ọtụtụ ndị mmadụ tinye ndụ ha n'ọnụ ike nke ime nchọpụta ihe a ga-enweta na nchọpụta a ga-abụ ịmata etu ndụ siri dị ọ bụ ihe a na-achọsi uru bara bụ ihe bụ ha a ga-ahụ ya ka otu nnukwu ọganihu n'ihe gbasara sayensị na o nweghị idogo ọbụla ekpuchi o nweghị onye kwụrụ aka gịnị mere obodo niile ndị a na-anọ na-eme nchọpụta ndị a ji ha anaghị anabata nchọpụta ndị a nghọtahie dị na ya bụ n'otu akụkụ ọ hụrụ ya ka ihe na-egosi amamihe ma n'akụkụ nke ọzọ ahụ ya ka aka ọrụ Chineke otu ihe ahụ dịkwa n'ihe ọmụmụ gbasara astronomi astronomi nke senchuri iri abụọ mere ka ntụpụta niile e mere na senchuri nke iri na itoolu bụrụ ihe otu Nke a bidoro na ntụpụta a Big Bang nke siri n'ụwa nwere mmalite oge ekere ụwa ebe ọ bụ na achọpụtara na o nwere ihe dị n'ụwa nke nwere ikikere dị egwu ịnapụta ndụ mmadụ n'ihi nke a ụwa ofufe ọzọ bụ ihe mkpụrụ afọ n'ala dịka otu nwoke Amerịka Robert Griffith siri jiri egwuregwu kwuo ya sasị ọ bụrụ na anyị chọọ onye na-efe ọzọ maka arụmarụ ụka a ga-aga na nke ndị filosofi akụkụ nke ndị fiziks enweghị ezigbo uru ọ n'eziokwu n'oge oke ọchịchọ anaghị ewuzi sayensị na-achọpụtazi eziokwu dị mkpa a na-anabatabeghị na mbụ n'ụzọ dị otu a ihe ọhụrụ gbasara sayensị ka a na-achọpụtazi ihe ntụpụta gbadoro ụkwụ na amamihe nke na-ewubi n'obodo Amerịka ebe afọ iri gara aga bụ ihe ziri ezi ka nchọpụta nwee isi. Ndị nabatara nchọpụta ọhụrụ sịrị na ntụpụta nke Darwin tụpụtara erujughị afọ n'akụkọ sayensị na enwere nwere amamihe nke gbadoro ụkwụ n'okike iji maatụ onye ọstrelia amara amara n'ọmụmụ gbasara mikrobiology michael danton sịrị na akụkụ ahụ ihe dị ndụ abụghị ihe nọgidere pụtara onwe ya nke a bụ ajụjụ ụtara akụ onye ọbụla na-ezonarịrị onwe ya onye ọbụla na-achọ ịgbanahụ ya ma na-achọkwa ụzọ iwezụga ya very profound questions which everybody's scared of passes through from the departments. The fact is that the majority of these interpretations in nature cannot be adequately explained by, by there, there, there, there, there are um, and this is in fact something a ezi amamihe mere ka m mata na o nwere ihe dị njọ dị na ya onye a mara amara n'ọmụmụ bayọlọji wena jit onye jaman kọwara na ihe niile dị ndụ gosipụtara ogige n'ụzọ dị otu a ọ bụ ihe rụrụ ahụ nghọta na ozi na-abịa site n'ụzọ gwọm eh, It needs a program. Ọ bụrụ na hụ ihe ọzụzụ kọmputa, ọ ga-enwerịrị onye ntụziaka. Ọ bụrụ na hụ ụgbọala, ọ ga-enwerịrị onye rụpụtara ya. Ọ bụrụ na hụ nkọwa bayọlọji gbasara ihe dịgasị n'ahụ mmadụ, ị ga-asị nke a bụ mmechi enwerịrị e onye okike, onye kere ihe niile ma mee ka ha niile n'ọnụ usoro na-ezi ọnọdụ ha ma marakwa na ị kwesịrị inwe ihe ndị a niile n'ihi ya anyị na-asị na okike anọgideghị pụtara onwe ya na-enweghị onye kere ya onye amerịka prọfesọ nke biokemistri kọwara ihe mere ji nghọta sayensị based on the observable system the universe life were intended, that they are the ndụ ka echere na ha pụtara site n'amamihe na a ime ka aghọta na uche dị otu a site site na ihe anyị hụrụla kemgbe afọ iri ise gara aga onye filosofa America Philip John chịkọtara ya n'ụzọ anyị nọ ebe a dịka afọ ọnụ onye okike jupụtara na amamihe nke nwere n'obi nke anyị n'ọnọdụ anyị dịka ndị kachasị ihe okike ndị ọzọ bụ ihe onye okike kpachapụrụ anya wee mee na-achọ iweta nghọtahie n'etiti sayensị na filọsọfị akụnụba atụtaghị ihe ọbụla mmadụ ga-aghọta na oge na-eteghị aka na Chineke kere ụwa niile na ihe niile dị ndụ bi n'ime ya sayensị wepụtara ihe aka ebe gbasara okike na akwụkwọ Koran nke a wetara ozi a bụ eziokwu senchuri iri na anọ gara aga gosiri ụzọ nke sayensị ọ bụ akwụkwọ anyị zụtarala unu nke jupụtara na ngozi ya mere ndị mmadụ ndị nwere amamihe chebara ihe ịrịba ama ya echiche ma rubekwa ya isi nke a bụ ụzọ m ma ọ dị ogologo ya mere soro ya esokwala ụzọ ọzọ ka m hapụ iwezụga gị n'ụzọ ya nke a bụ ihe ọ gwara gị mee ka gị nwee olileanya were na-arụ ọrụ dịrị gị